ndị kọrentị nke abụọ isi nke iri na abụọ aghaghị m ịnya isi ọ bụ ezie na ọ baghị uru ma m ga-eche iru n'ọhụ na ihe mkpughe nke onye nwe anyị amatara m otu mmadụ n'ime kraịst arụ iri na anọ gara aga ma ọ bụ n'ime arụ amataghị m ma ọ bụ na ọ bụghị n'ime arụ amataghị chineke matara na eweliri mmadụ dị otu a na mberede ruo eluigwe nke atọ amatakwara m mmadụ dị otu a ma ọ bụ n'ime arụ ma ọ bụ na arụ anọghị ya amataghịm. m Chineke matara na eweliri ya rigo na paradaịs na mberede o wee okwu nke a na-apụghị ikwu nke ọ na-ezighị ezi n'iwu ka mmadụ kwue ha nga isi banyere onye dị otu a ma m anya isi banyere m onwe m ma ọ bụghị na-adịghị ike m niile n'ihi na a sị na aga m achọ ịnya isi m gaghị abụ onye na-enweghị uche n'ihi na m ga-ekwu eziokwu ma esepụrụ m aka ka onye ọbụla wee ghara ịgụ ihe banyere m karị ihe ọ hụrụ na abụ m ma ọ bụ nke ọ nụrụ n'ọnụ m n'ihe ọkụka nke mkpughe ndị a n'ihi ya ka e wee ghara iweribiga m oke enyere m ogwu na anụ arụ m bụ mmụọ ozi nke setan ka o wee tie m aka ka e wee ghara iweribiga m oke ugbo atọ ka m rere onye nwe arịrịọ banyere ihe a ka ọ pụọ na arụ m ọ siwokwa m amara m ezuworo gị n'ihi na emewo ka ike m zuo oke na-adịghị ike ya mere kama ihe ọzọ m ga-ewere obi ụtọ niile ya isi na-adịghị ike m niile ka ike nke kraịst wee rịdakwasị m birikwa n'ime m n'ihi nke a adịghị ike niile na ime ihe ihere niile na mkpa niile na nsogbu niile na oke mkpa niile n'ihi kraịst dị m ezi mma n'ihi na mgbe ọbụla m adịghị ike mgbe ahụ ka m na-adị ike aghụghọ m onye na-enweghị uche unu onwe unu rugidere m n'ihi na ụgwọ unu ji mụ onwe m bụ ime ka amara m n'ihi na ọ dịghị ụzọ ọbụla m na-erughị ndị kachasị elu n'etiti ndị ozi a sị na ọ bụ ezie na abụghị m ihe ọbụla e nwere ihe ịrịba ama dị iche iche na ọlụ ebube na ọlụ dị ike dị iche iche lụpụta ihe ịrịba ama niile nke onye ozi n'etiti unu ezie na ntachi obi niile n'ihi na gịnị bụ ihe ahụ nke e mere ka unu laa ala n'ime ya karịa nzukọ Kraịst fọdụrụ ma ọ bụghị na mụ onwe m abụghị unu ibu arọ gbagharanụ m ajọ omume a lee nke a bụ ugbo nke atọ nnọ dịka onye edoziworo ịbịakwute unu m abụkwa ibu arọ n'ihi na achọghị m ihe unu kama ọ bụ unu onwe unu n'ihi na ọ bụghị ọlụ ụmụ ịkpadoro ndị mụrụ ha ihe kama ọ bụ ọlụ ndị mụrụ ụmụ ịkpadoro ụmụ ha ma mụ onwe m ga-ewere obi ụtọ niile mefu ihe m nwere kwekwa ka emefusie m onwe m n'ihi mkpụrụ obi unu ọ bụrụ na ana m ahụbiga unu n'anya oke karị a na-ahụ m n'anya nke ntakarị maka ọ dị otu a mụ onwe m eboghị unu ibu arọ kama ebe m bụ onye aghụghọ eji m ịtụ ntụ wude unu ọ ga-abụ na esi m n'aka onye ọbụla n'etiti ndị ijitewere unu rigbu unu arịọrọ m taịtọs zigakwa nwanne anyị ahụ ka o soo ya ọ ga-abụ na taịtọs rigburu unu n'ụzọ ọbụla anyị enweghị otu mmụọ ahụ jegharị anyị esoghị n'otu ije ụkwụ ahụ unu na-eche oge niile a na anyị na-agọpụ onwe anyị nye unu ọ bụ n'iru Chineke n'ime Kraịst ka anyị na-ekwu ma ihe niile bụ n'ihi iwuli unu elu dịka ụlọ ndị m hụrụ n'anya n'ihi na ana m atụ egwu ma ọ nwere ụzọ ọbụla mgbe m ga-abịa m ga-ahụ unu ka unu na-abụghị aha mmadụ ahụ m na-achọ unu ahụkwa mụ onwe m ka m na-abụ aha mmadụ unu na-achọghị ma ọ nwere ụzọ ọbụla esemokwu ekworo ọnụma ịkpa iche iche nkwutọ ntakwu ụfụli elu aghara ga-adị ma o nwere ụzọ ọbụla mgbe m ga-abịa ọzọ Chineke m ga-eweda m n'ala n'iru unu m ọtụtụ mmadụ uju n'etiti ndị meworo n'oge gara aga ha echegharịkwa na adịghị ọcha na ịkwa iko na agụụ ịkwa iko nke ha mere